mkpughe isi nke iri na isii m wee nụ oke olu ka ọ na-esi n'ụlọ nsọ ahụ daa na-asị ndị mmụọ ozi asaa ahụ jeenụ wụsị ọkwa asaa ahụ nke ọnụma Chineke n'ime ụwa mmụọ ozi mbụ wee jee wụsị ọkwa ya n'ime ụwa ajọ ọnya jọgburu onwe ya wee pụta n'arụ mmadụ niile ndị nwere akara anụ ọhịa ahụ ndị na-akpọkwa isi ala nye ihe oyiyi ya mmụọ ozi nke abụọ wee wusi ọkwa ya n'ime oke osimiri o wee ghọọ ọbara dịka nke mmadụ nwụrụ anwụ mkpụrụ obi niile ọbụla nke dị ndụ wee nwụa bụ ihe dị n'oke osimiri mmụọ ozi nke atọ wee wusi ọkwa ya n'ime osimiri niile na isi iyi niile nke mmiri niile mmiri ahụ wee ghọọ ọbara wee nụ mmụọ ozi mmiri niile ka ọ na-asị onye ezi omume dị egwu onye na-adị adị onye dịkwarị, onye dị ọcha n'obi n'ihi na i ikpe ndị a n'ihi na ha wụsiri ọbara ndị nsọ na ndị amụma ọbara ka inye nwekwara ha ka ha ṅụọ ha bụ ndị kwesịrị ekwesị wee nụ ebe ịchụ àjà ahụ ka ọ na-asị ee onye nwe anyị Chineke onye pụrụ ime ihe niile ikpe gị niile bụ eziokwu na ikpe ziri ezi mmụọ ozi nke anọ wee wusie ọkwa ya n'elu anyanwụ wee nye ya ike iji ọkụ chagbuo mmadụ e wee were oke okpomọkụ chagbuo mmadụ ha wee kwuru aha Chineke ahụ onye nwere ike ịchị ihe otiti ndị a isi echegharịkwa inye ya otuto mmụọ ozi nke ise wee wusi ọkwa ya n'elu oche eze nke anụ ọhịa ahụ e wee mee ka ala eze ya gbaa ọchịchịrị ha wee tabie ire ha site arụ ụfụ ha wee kwuru Chineke nke eluigwe site arụ ụfụ niile ha na ọnya niile ha echegharịkwa isi n'ọlụ niile ha pụta mmụọ ozi nke isii wee wuzie ọkwa ya n'elu osimiri ukwu ahụ bụ Yufretis mmiri ya wee tasịa ka e wee dozie ụzọ ndị eze ahụ ndị si n'ọwụwa anyanwụ bịa wee hụ ndị mmụọ atọ na-adịghị ọcha dịka awọ ka ha na-esi n'ọnụ dragọn ahụ sikwa n'ọnụ anụ ọhịa ahụ sikwa n'ọnụ onye amụma ụgha ahụ pụta n'ihi na ha bụ mmụọ nke ndị mmụọ ọjọọ na-eme ihe rịba ama dị iche iche ndị na-apụkụrụ ndị eze nke elu ụwa dum mmadụ bi ime ka ha zukọọ ibu agha nke okwu ụbọchị ahụ nke Chineke onye pụrụ ime ihe niile m abịa dịka onye ori ngọzi na-adịrị onye na-eche nche na-edebekwa uwe ya ka ọ ghara ijegharị n'ọtọ ha wee hụ ihere ya ha wee mee ka ha zukọọ n'ebe ahụ ka a na-akpọ n'asụsụ Hibru Amagidon mmụọ ozi nke asaa wee wusie ọkwa ya n'elu mbara eluigwe oke olu wee si n'ụlọ nsọ ahụ dapụta si n'ebe oche eze ahụ dị na-asị emewo ya amụma na olu na egbe eluigwe wee soo oke ala ọma jijiji sokwara nke ala ọma jijiji dị otu a adịghị mgbe ọbụla site na mgbe mmadụ pụtara n'elu ụwa ala ọma jijiji dị ukwu otu a oke ala ọma jijiji dị otu a e wee kewaa obodo ukwu ahụ ụzọ atọ obodo niile nke mba niile wee daa ewee cheta babilon ukwu ahụ n'iru chineke inye ya iko nke mmanya nke ọnụma nke iwe ya agwaetiti niile ọbụla wee gbalaga ahụghịkwa ugwu niile ọzọ oke akụ mmiri igwe nke re ka talent na-arọ n'otu n'otu na-esikwa n'eluigwe ridata n'arụ mmadụ mmadụ wee kwuru chineke site n'ihe otiti nke akụ mmiri igwe ahụ n'ihi na ihe otiti ya dị ukwuu